aga m asị gị ka obodo dị ka obodo dịkwa ahụbeghị m otu ihe m ga-ebido aka sị gị nzọpụta abịawala ka m hapụgodi ya ebe ahụ ugbu a achọpụtara m ka m na-ene anya na onyinye anyị na na Facebook ụkịta ka o gawa aga m ekwukwa na ndị na-ege anyị ntị na Facebook ụka anyị ebidogo ihe anyị na agba maka ya bụ maka nkata akpara n'ụbọchị oke ụbọchị jenụwarị a ọnwa anyị nọ n'ime ya dị na ụbọchị nke iri na isii na a nkata a bụ nkata ndị nzukọ ụmụnna kpọrọ ọtụtụ ndị nọ na Naịjirịa tinyere ndị nọ n'ugwu ndị nọ na middle belt ndị nọ na ụzọ ofe mmanụ etu anyị si akpọ ha ndị Yoruba ndị nọ na ụzọ ọdịda anyanwụ ndị nọ n'ụzọ ikpere mmiri na ụzọ ọwụwa anyanwụ ya ụmụnne anyị ndị South South na ndị Igbo ndị ọzọ gasị ụfọdụ ndị a maara ahịa nke nwaada Onyeka Onwenu bụ n'otu ndị kwuru okwu Maazị Kanụ kwubara okwu na-anọchite ndị Igbo pete Obi dịka Maazị ọbasi, si kwuo ya kwukwara okwu ikwu na yanwa aghọtago um, yanwa mụtalụ na-amụta ihe n'ihe a na-ekwu na enwere ihe a ga-atụnye onye bidoro onye bụ isi nkọwa bụ Bishọp Kuka ya bụ onye nnọkọta isi ụka ndị Katọlik na Sokoto ya bụ Bishọp e, Sokoto Diocese ya bidoro okwu wee kapịa etu Naijiria si wee ghara inwe ike ọkacha gọọmenti Naijiria inyelụ ndị nọ n'obodo ahụ aka n'imeriime ihe ọjọọ ndị ọzọ na-eme n'obodo ahụ dịka o si kwukwa dịka mgbe anyị kpara nkata n'ozi ekeresimesi ya ya bụ ihe ka anyị na-etinye ọnụ anyị na ahịa ududo gbaghara anyị na anyị gara n'iru iche na unu sonyere anyị mana ụnụ erugo n'isi ebe anyị bido ga-etinye ya n'aka ọkammụta Chieke ihe jirika ọkammụta ị nwere ike gee ya bụ ihe ọ bụrụ na ị nwere ike ka ihe ị mụtara na ya ma ọ bụ kedu ihe ị chere na ihe na ịkpa nkata ndị nzukọ ụmụnna kpọpụtara egere m ndewo maazị egere m ihe ahụ kezie ya ọfụma dịka etu i siri kwuo ụfọdụ ya na-gbawara m obi ụfọdụ ya dịkwa mma mana nna m si na mmadụ abụọ anaghị eje njem kpọrọ ma ha ekwetaghị ebe ha na-aga um, ikweta na nsogbu dị na Naijiria ogidi ka ahụ ọwụ mmiri ọnwa nnọọ ọha hụrụ onye amaghị na nsogbu na Naijiria dị nsogbu dị onye n'isi ikweta na nsogbu dị wodị ọwa obere ya ihe isi ya wee ma ihe a ga-eme ajama ihe a ga-eme uh, ndị niile dị ọnọdụ nke ha bụrụ ihe m na-ahụ kacha ibe ha njọwụ na ndị Naijiria dị ka ndị nọ n'ime ọnụ ọnwụ mana ha achọghị ịdị dị ntị na ha nọ n'ọnụ ọnwụ maka onye na-agwa ha na ha nọ n'ọnwụ onye ha achọghị ịnụ ya maka ọrụ ihe dịka nsogbu nọ na e, obodo ahụ igbo ahụ na ya hụzie ya ma igbo adaala ahụhụ ya dazie ya n'ike agwụkwala anụ ha igbo chọrọ wụ solushon ha chọrọ solushon ha chọrọ ka mụ na ihe a mma mata onwe ndị gara were ha ha ka ka e, enyi nnụnụ na-ewere isi ya tinye n'aja dịka agachi na ihe dị mma ma ihe adịghị mma Eh, onye a na-ajụ maazị Nnamdị Kalụ ma nwere ike inweta Biafra ma alụghị ọgụ kedu onye wụ ọgụ onye wuru Naijiria ga-ekwe Naijiria gbuo mmadụ ibe ya amara ya n'iwu na mmadụ ga-anọlịrị ebe ọ chọghị ịnọ ị ga-esi aka kedu etu ga-esi nweta Naijiria ma alụghị ọgụ ọwala alụ ọgụ maka onye o nwere onye wu Naijiria ga-eme ka igbuo e mmadụ ka ọ were nọ na Naijiria naijiria nwa amagbuola n'onwe ya a ga-eji ị ga-anọlili ya ma ọ dịghị mma ma ọ dịghị mma mena nwa anwụ mena adị ndụ ị ga-anọlili ọdawazi egbuo e gị chukwu dị n'eluigwe o kwuru ihe ahụ kedu n'obodo ebe ihe a na-adị ọlụta ma ndị isi adịghị mma kachi ka gị ịbịa iri gị ha egbuo gị ọwụhụ ịda ụghọ so ebe a ka ọ na-ewuta ma onye onye na-ajụ ajụjụ ahụ moderator ahụ amaghị ebe ahụ ọ gbalịrị wọdụ nke a ka ọ nọ mgbawa m obi ajụjụ ahụ enweghị isi na ọdụ ma otu ma otu ihe mma ekwu na ya bụ na onye ajụjụ adịghị ụzọ mm-hmm. ihe nji si na onye ajụjụ adịghị ụzọ na onye ọ jụrụ ajụjụ zakwali ọfụma maka onyere ya ntụziaka na ọmụmaatụ dị iche iche nke ofu onye ya wu Czechoslovakia mm-hmm. mechara na-aghọ Czech Republic na Yugoslavia mana onwero ndị gbara egbe onwero ndị tụrụ ọgbọ onwero ndị dị n'ọgụ ewee nweta ya maazị Kanayo odeluga kedu echiche gị anya bụ ụka ofu ife mmụta na ya bụ na um, igba amaka maka ofu onyinye Chineke nyere anyị bụ ndidi um, bụrụkwa ike agwụ ee nke ọzọ bụrụ ịchọ ọdịmma onye ọbụla ee na ife m tọ bụ na ọ dị mkpa ka ndị bụ ndị ka ara nọlụ n'ime Naijiria ka a na-akpa nkata maka a na-akpa nkata ewee na-anụ uche ndị dị maka na ofu ifesa ụsọ bụ na na m anụgo m etu ndị ugwu si eche etu ndị e, ọdịda anyanwụ si eche na ndị mba mmiri na ndị ọzọ ma ndị middle belt ndị ụmụ nwanyị, ndị ụmụ nwoke e, ọtụtụ ndị nọ na gọọmenti na ndị anọ na gọọmenti onye ọbụla kwe ka uchiera maazị Kọnel Adebayo kwue nke ịma nyanwa bụ militri administrator bụ onye nọchiri anya Fajiri mgbe ndị kuu Danjuma eh, ji wee n'elu wee gbuo ironsi na Fajiri na ndị Igbo niile nọ na ndị ọfịsa ndị Igbo niile ofu onye apụtara ọzọ ọfụma na ya bụ okwu bụ Obasanjo na na Danjuma na Gowan maka na ọ nkata niile anyị akpa ife gbasalụ 1966 ana ife niile mezi bido na 1966 jenụwarị afọ Gowan Obasanjo na Danjuma kwesịrị ịnọ na ya mmadụ dịka Babangida kwesịrị ịnọ na ya mmadụ dịkwu ka Ike Nwachukwu kwesịrị ịnọ na ya maka oso wee nụ ọgụ Biafra mana nyanwa nọ n'akụkụ nke ndị Naijiria mana ofu ife bụ ife nna alụtụ aka ndị Igbo ga alọta dị dịka maazị Nnamdị Kalụ si kọwara maka nọọsụ ya bụ onye bakwa histri n'ụdị ndị be anyị ada achọ ọtụtụ n'ime ndị kwuru okwu lụtụkwara aka n'ihe gbasara histri lotanụ na tupu bekee abịaba anyị na anyị nọrọ onwe anyị na-ekpokọba onwe anyị na-emekọ onye nwere onyinye na ibie na-anụ mana ofu ndị bụ ndị batalụ n'obodo afọ nkịta a na-afọ akpọ Naijiria bụ ndị Fulani bụ ụmụ Usman Dan Fodio bụ jihad wee bịa wee bịa zola ana ndị ugwu ndị Hausa ndị Nupe ndị Biram na ndị eh, eh, bụ ọtụtụ ndị bi n'ugwu afọ ndị bụ nnukwu ọfani ha ha mee owee na-asa ana wee mee tinye kalifeti nke ya bụ rọpụta ụmụ ya wee mesịa ndị ọchịchị bụ ndị emia so na fawa bụ ndị bịaburu na koloni ya ga-etu anyị kolonaize ebe ndị mmadụ wee rụkwa ọgụ gbadata ruo ebe ọtụrụkpo ha mana okwerọzifaga fa wee chigha ọ tere aka ndị ọcha bekee wee bịa wee kwụsị ha wee nakọfa ebe fanakọta wee kpolukwa nke ana Igbo fa bịa were ọgụ nala anyị na nke fa ndị e, Yoruba wee menụ na emesịa wee mee Naijiria ya bụ ịfụ na mmadụ na-aba afọ ndị ofe afọ ji ọsọfa bụ ndị bịalụ naijiria na ọ bụ na asụba n'oyibo as colonizing forces and ya bụ ife ịma na asị na-agbasi ala na ịkụ anya gbamara agha ya bụ ife apụrụ na fanarụ ọ ya bụ na ha na-azodo ma nezie n'anya mgbe eji wee nọgide ọgụ wee jitue ndị Igbo wee sịfa na ha ga-eso ndị Britain wee si anyị na ka um, anyị soro ha wee kpokọba obodo naijiria anyị kpeta palụa um, relwe lụọ okporo ụzọ anyị soro jebe ọlụ ife akpọrọ ọlụ oyibo maka ọlụ oyibo dugara anyị ugwu awụsa ọya dugara anyị na ndị yoruba ọya dugara anyị ana ndị ọzọ o ji bụ na muzik na 1904 na zunguru kedu ihe nna ya na-eme na zunguru e wee mụ ya 1904 so na nwoke jebe bụ gboo gboo ife m ji alụtụ aka ife afọ bụ na kamgbe ndị Britain ji wee kwuo okwu nke Naijiria ndị Igbo wee bulie n'isi wee soro ka ekpokọba obodo maka na anyị bụ ndị na achị udo elu ebe ndị mmadụ edozie mana ọ ndị ọzọ nwere ụdị echiche afọ ọbụrụ na ndị ọnọdụziga ndị Briten lapụtara anyị ụkwụ n'ilo maka na anyị na-asa abazia na nyawa ọlụ maka ibe eji wee kpọkwana anyị na nyawa ọlụ abụrọ na ụdị na ike na anyị so na ndị so kwenye n'ọchịchị ha kama na mgbe eji wee bụrụ na anyị afụzia na ife ka nte batalụ nte n'ọnụ anyị wee sio oh, kama ya bụ ihe eribido anyị ka anyị soro n'akwụkwọ ndị ọcha nwa anyị gụbazie ya fanwa wee chọba si anyị bịa na ike ọlụ dị anyị anyị ma alụ anyị wee soro lụba mana ka ha na-apụzi ghọtakwuo na ndị gbalụfa mgba ịchụfa na Naijiria bụ ọsọsọ ọtụtụ n'ime ndị rụrụ ọrụ afọ bụ ndị Igbo ndị jelu ngana ya ndị tụrụ ọgụ na ya ndị Igbo na ndị Yoruba ụfọdụ ọnda NCNC ndị otu Awolowo nọkwa na-eso na-eje nzukọ kama na fa na-azọ ka azụta Awolowo na-azọ ka azụta nke ndị Yoruba mana Zik na-azọ ka ọ zụta nke anyị na ọtụtụ ndị ụmụ ikolobịa ụmụ ikolobịa ụfọdụ ma ndị ọdịda anyanwụ ma ndị ugwu ma ndị ụfọdụ ndị middle belt na ndị ọdịda anyanwụ ka anyị na ọwụwa anyanwụ ndị Eastern region ụmụnna anyị ndị agbata obi anyị ọtụtụ n'ime ụmụaka ị ga-akpọ nri ụmụ ntorobịa fa na ụmụ agbọghọ bụ ndị fụrụ ụdị ife Azikiwe na-ekwu maka ya toru o jibu na zikizim so na ndị siri ike ewee nụba ọgụ indipendensị afọ maka a na-anụ ọgụ afọ saduana ebe anyị dị bụ etu ya ga-esi wee be gịnị wee wee bidokwa ife anapụ ụfa n'ọnụ ya bụ jihad ha bịara maka na Britain bịanụ kwụsị ha so na kịta ebe Buhari nọ ya jihad is complete. Daalụ Maazị Odelogo, o nwere ihe ikwuru ikwuru maka ihe gbasatara ihe akụkọ ihe e mere na mgbe ochie ya bụ histrị ọ dị mma na alụtụrụ ihe aka maka na ka anya bụ akụkọ si bido ka maazị ka ụkọchukwu kuka kwuchara okwu onye onye ya bụ tanko yakashiri tanko ya agha riri okorobịa agha agha riri okorobịa agha agha riri okorobịa agha bena dị njọ agha bena agha dị njọ agha bena agha dị njọ agha obodo kwena agha dị njọ agha naijiria kwena agha dị njọ agha ịbụrụ onye na-ezi ize gị zere agha agha na-erikwa okenye na-eri ụmụaka agha okorobịa na-eri okorobịa na agbọghọ ntanko ya kasị ihe o kwuru bụ ihe ederede ana ọ gụrụ ya gụọ ya n'ụdị na ọ bụ ihe emere e na mgbe ochie ya nọọ ihe a na-agụpụta wuo nkọwa ya na ihe emere na mgbe ochie etu o si metụta Naijiria ya Naijirian histri bido na mgbe enwetala independence ka o si debe ọnụ ka ọnya bụ akụkọ ọ na-ekwu na mgbe a na-ekwu okwu independence na mba niile nọ na Naijiria etu Britain si debia na obi doha ụtọ na ọ na-anụ ha ọkụ n'obi ije napụta Britain ọchịchị Naijiria na-anapụtazie ya ife na-aga ọfụma ọtụtụ ndị isi isi isi ike na ndị isi okpi na ndị amakaekwu ndị Igbo nọ n'amị wee chịkọta onwe ha ọnụ ọgụọ afa gụọ gụọ ife ajụna gụọ Kaduna Ah, nzọọgwụ gụọ ndị ife ọgụlụ ruru ndị Igbo iri na otu onye onye Yoruba kadịna nzọọgwụ bụkwa nwa di ya na ah, atụ fahụ <laughs> gụọ nwa obosi ihe nji m na-ejikwu nwa obosi bụ na o nwere ihe m kwesịrị ikwu maka nwa obosi na ngwụcha wee kwuo na nkọwa ya na ị na-anya n'ihe a na-adị mmadụ iri na otu mmadụ iri n'ime ha bụrụ ndị Igbo ndị mere nyawa ife wee jide ndị ugwu niile sụọ ha ka akwụ gbuo Tafawa Balewa gbuo e, Saduana gbuo onye nke a gbuo onye nke gbuo gbuo ọtụtụ na ndị ụzọ ọdịda anyanwụ mana na ndị nọ n'ụzọ ala Igbo na o nwere onye metụrụ aka na ọ bụrụ sọsọ na ha mere ihe a na-abịakwa ka emechara ihe a na onye ayọrọ enyela ọchịchị n'aka bụrụ onye Igbo onye Igbo ahụ bata tinye ndị Igbo ebe niile nwere isi na naijiria n'ọnya meziri eji wee mee mmemme gwarụ ịna ọchịchị ndị ugwu merụ wee mekwa wee gbuzie wee gbufee oke karịa etu ndị Igbo si gbu na na-eme n'anya ka eji na gọwanụ batazie na-emezi ihe a na-akpọ polis steeti ya polis akshọn ka achịkọta obodo wee hazie ya ọfụma na ndị Igbo kwelụkwa isi kweke kweke ha na ife niile akpalụ ka e wee mee ya ọfụma ka e wee hazie na onwere onye na ndị Igbo ekwere ọgụ weda ife ji aka ụka akọrọ ya n'isi otu o si na-achọ nke unu n'ọnụ okwu mana ọ ga-aka mma na unu gee ya ka ọ ghara ịbụ nke nkọlụ ọ dị na YouTube never again 2021 Janụwarị 16 mana etu o wee mechie okwu bụ na ọ sị na kanyere na Gowan wee tinye 3Rs reconciliation resuscitation whatever reconstruction ri niile o tinyelu mana n'ifo na ife ahụ na ọ ọfụma maka na ka esi mecha na-eto ha aka ndị Igbo niile chighatakwa ebe ha nọ na anya na Naijiria kịta na Naijiria dịlu ndị Igbo mma maka na agụba ndị nwere ego na ala Naịjirịa na-enwere ike ịgụ ya mmadụ iri na ịbụọ na ịbụọ n'ime ha sọsọ bụ ndị si ụzọ ugwu na ndị ọzọ niile kwụ ndị Igbo na ndị osisi ụzọ ọdịda anyanwụ okwuchi anya bụ ihe mma amafe ndị ọzọ onye ka ọ mgbe o nwere ife okwu kwesị na ife na-ewute ya wụ na ọ na-awụ esechazi onye a ife mee na Naijiria ewere ndị Igbo wee baa udo maka na o nwere ebe afụrụ ndị Igbo n'anya na ife eji uwe na onye a akọ n'akụkọ ife ọsị nọ histri na ọrụ ka o si mee na-ekwute na ka a na-ekwu na adị mma na ife na-ewute ya na ndị nwere ike itinye ọnụ n'okwu a anọrọ ebe ahụ ana ụfọdụ n'ime ha abụrụzi ya bụrụ na ha nọrọ ebe a na-ada nkata nọ na ha ama anọzie maka na ka a na-ekwu ya na na-akwa nwa obosi na-akwa ọ bụrụ onye akwụ nwa obosi ọ na-ekwu kedu onye kwuru nwụrụ Ndubuisi Kalụ a na-ekwu onye a bụ obi nwa zesi obi wuo onye isi nzukọ Igbo tupu anụwa agha nyabụ papa onye nke ọnwa n'uso maazị Kalụ wee nọdụ nzukọ kpaa maka ọdịmma Igbo na n'ime Naijiria na ndị okenye anyị na ha ana mana onwere ihe akụziri ndị na-eso n'azụ maka na onwere ọnọdụ dị mma dinyelu ndị so n'azụ ma igbo onye Igbo ma igbo onye ọzọ ọkachasị ndị Igbo ife o ji ewute ya na-ese e, e, okwu ewelu ndị Igbo mezie na ka a na-eyi n'anya ka a na-eme ihe gbasatalụ SARS EndSARS na ife eji wee kpezi iwu ndị Igbo n'ebe a mụrụ ọkụ na Legọs asị ehe n'ụkwọ ndị Igbo na emee na ugwu awụsa n'ọkwọ ndị Igbo na emekwa na ala Igbo n'ọkwọ ndị Igbo ọsị ọgwụ ụgwọ nna ahụ ndị Igbo bụ nsogbu unu ụnụ arapụnụ ndị Igbo ka ha naba kedu ka unu ga-esi si na ndị Igbo adịrị ụnụ mma mana ụnụ amaara ha okwuche etu aha ndị ọzọ tinye ya ọnụ wee ruo na nna na mana ihe ji lụta aka n'ihe a bụ na achọrọ m itinye ọnụ n'ihe gbasatara ihe emere na mgbe ochie histri dịka ha si wee kọwaa ya na ka esi metụ ya aka Um, Maazị Obasi ị nwere ike eh, ịma na ihe ahụ wụ otu ihe so kpasum ezigbo iwe and ihe wutere m na wụ na ka enyi m nwoke a si ugwu awụsa meghere ọnụ kọghericha ihe niile ọ kọgheriri ee eh, a na-achọ onye ga-asha ya okwu onye a kpọtara ya bịa shaa ihe ahụ o kwuru vidiyo ya adịghị mma foonu ya adịghị mma enweghị onye nụrụ ihe o kwuru ma e nwere otu ihe dị nnukwu mkpa ọ ya ka o ji dị mkpa ọ ihe oke mwute maka a sị na ndị Igbo si onye ụwa jụrụ anaghị ajụ onwe ya ọ na obodo Naijiria kpuchiri nkata si enweghị onye ga-ama ihe mere from 1966 wee rukwe taa anyị nwabụ ndị Igbo kwesịrị na-akụziri ụmụ n'ihi na ịhụla na ihe onye ka onweli kwuru bụ eziokwu mgbe ọbụla ihe ọbụla mere na Naịjirịa ewere Igbo doo arụ niile na-eme ebue n'isi ndị Igbo ihe wutere e m maka ọrụ na ọmụnwa nọ ebe ahụ ihe maka ajụ nwoke m o meghela ọnụ sị ihe awụ ndị Igbo gara mebie ezigbo gọọmenti na-aga n'ihu obodo na-emeghe ya gụọ ha n'aha n'aha gụọ ha niile Ajụjụ mbụ a na-ajụ ya wụ mgbe e mere kuu ele onye kwụsịrị ya elee ndị mere ka Nzọọgwụ ghara anarala ọchịchị ọ ndị Awụsa ka ọ bụ ndị Yoruba ọ ndị Igbo ọkwa ndị Igbo n'ihi na onye ọbụla dị ndụ oge ahụ mana kuu ahụ e mere wụ e na-eme kuu wụ maka ndị politishan ebidola mewe mpụ chefuo na legos mgbe agha tupu agha ebido mgbe nsogbu a na-eme mụnwa bụ Ibadan ama m wee tie mgbe girigirigiri a na-egbu na-egbu n'ihu na-egbu n'azụ ama eju obodo na-eju ebe niile enweghị ihe na-echeta nke ahụ mgbe akịntọla na ndị otu ya na wolowo na ndị otu ya otu a ka ị e na-egbu egburu ebe egburu ebe a enweghị anyị na-echetazi nke ahụ ihe onye ọbụla na-echeta ewu na ee naijiria na-aga nnọọ n'ihu ka ọma ndị igbo abịa mebiere anyị ahịa ajụjụ abụọ a na-ajụ ya n'ihi na ka o ji were nwayọọ na-akọwara ndị na-ege ntị ebe ahụ otu ndị Igbo si memile obodo a ya emeghekwa ọnụ si iro nsi abata mechie e, regional gọọmenti were ihe niile ha nye n'aka sentral federal n'ọya wee be nso ebe mmiri chiba n'opi ụgbọgọ bịakwanụ na nke ahụ chịrị ndị Igbo gbuo onwe ya okirikiri enwezi ihe onye mba ọzọ na Naịjirịa nọ n'ọchịchị nọ naanị ndị Igbo ajụjụ ị na-ajụ na ya awụ enwekwenụ ndị dị ndụ mgbe ihe ahụ mere ka dịkwa ndụ ha nwụchabeghị ọrụ bedile na ha anwụchala newspaper nọkwa redio reels nọ kwadala anyị ndị nọ na Supreme Military Council Ironsi kpọọnụ ha aha ka anyị maranụ ole wu Igbo na ole na-awụghị Igbo mhm. nke abụọ nke kacha nke ụnụ si na unu na-eme na ihe eji gbuo Ironsi ga gbuzie ndị Igbo niile ewu maka ndị Igbo chọrọ ịkpakọrọ ihe niile na central na unitary gọọmenti ahụ na ọ jọgburu onwe mgbe unu gbuziri iro nsi gbuo ndị ọfịsa eh, ndị Igbo niile ọwụkwa naanị ndị Igbo dịka mmadụ enwekọ etụnyere ọnụ ebe ahụ na-asị mgbe egburu egburu ndị njọ egburu Ibibio egburu Anam egburu Efek maka na oge ahụ ha niile ewu Igbo akpọtụrụ ha niile tụọ ha ka na-asụ ọhịa ka unu mechara ihe a niile elee ihe mere na ụlọ ewechighị ahụ pawa to region arụ na ọya na-ese okwu rukwe taa akwụọ federal ahụ ka unu jizi iteọya ilechaa anya otu ya abịazienu ee eh, o oh, na obi jikwa magbuo onwe lee nnọọ ka Gowon si bụrụ ezigbo mmadụ reconstruction reconciliation were ndị Igbo kwalite ha nnọọ ha ọ bụrụ mmadụ tụtaala ya ọrụ nọ onye awụsa ka e nyere 20 paụnds mgbe a gabere ịnwụbe ọ ya bụ na Igbo gbara mbọ zọọ isi onwe ha zọpụta mmadụ mana ihe dị mkpa awụdohụ rọbish ọ nọ na-akọgheri nọ ka anyị ghọta ụdị uche ha ma na-eche gbasara anyị ọya ya bụ ihe ka dị mkpa onye na-eche na anyị na ndị a ga-anọkọta nọrọ n'otu n'otu eh, izu na-agba izu a ya agbapụta ihe chegharịanụ n'ihi na ndị a ha nwere aka ọjọọ ebe ndị Igbo nọ ọ sị chegharịanụ ihe na-ekwu bụ onye ya na-ekwensu na-eri nri ga-eji ogologo ngaji ị ga-agbalaga agbalaga o nwere eziokwu maazị ikwutere ya kwutechie ya ma ọ dịka isiri ka m ka ntinye oloo dịka isiri kwuo ọ bụ eziokwu ka a na-asị na onye onye nọ ya na ndị iro na nso na-eche onwe ya nche ndị Igbo ka na-eche na ọnọdụ ọma ga-anọ ha na ndị obodo ha na-arọ arọ ha na-arọ arọ maka ihe nke na nke n'ụwa ahụ mmadụ nwere ike ya na ihe ga-adịghị ya mma o nwere ike iwe eziokwu ma mmadụ nwere ike ihe mmadụ ibe adịghị ya mma otu gị nwee onye ogbu onye na-egbu gị ogbu onweghị mere emete onweghị mere emete gị kpọọla ya ụtụtụ ọma ya sị gị ụtụtụ amaghị mma leenụ ihe ndị ndị a na-ekwu o nwere nke m nụrụ n'oge na-adịghị anya si na ha si na ụrọ ma ndị Igbo chọọ ka nye ha ọchịchị ndị Igbo nyechaa ha ihe niile ndị Igbo nwere ka ha were chenji na nye nke nye ndị Igbo ọchịchị ma ha na-echefu ihe ikwuru maka etu esiri lee ma ga-eme ndị Igbo ụkpa na ụgarị amagbuo ha ha ewere mgbalị ha na ahịara ha gafee ihe niile edoela ha obodo a na-ekwukwa lefuru anya na elela obodo naracha ha ihe niile ha nwere oshi ehihie abụọ ka gọọmenti etiti Naijiria zuru gaa n'okwu bekee tajụọ limitation ihe ahụ anaghị agwụ agwụ ha enwe ego ha ewe oshi oshi ehihie ụfọdụ ma anyị na ha ga-ebido dịkwu ego a ga-achọta etu a ga-esi mara ihe ego ahụ pụtara ọ gịrịpa nyekwa mmadụ ego ya izurula tupu anyị amara ndị ya nọ n'elu ya kedu ihe ijiri anyị igbuli anyị obere tren gbuli anyị obere ụzọ anyị ga-akwụ gị ụgwọ na kọstọm anyị ga-ewere mmanụ anyị were anyị ga-ewere ego anyị si n'obodo oyibo zite ga-ewere na-enye ụmụnne gị na-emezi bekunu na-ebiri ego ị na-aga enye anyị ma anyị ga-akwụ ụgwọ ya kedu dịrị obodo dị ha nwoke si na akụkọ ya na-adị ogologo ogologo maka ihe mere ya dị ogologo ogologo ihe Naijiria mere ndị Igbo ọkarịka ọwụ ụmụaka ga-aga kwụ ụlọ mmụta ị na ha agaghị aga maka ha ga skọ nke ndị mozi ga-askọ tupu a na-enye ha ohere n'ụlọ akwụkwọ maka ha agụkachala niile developing country ụmụaka nọ na Afrịka ka wo educationally advanced gara aga enye ha ohere ịga skuul because ha nwere mgbalị ha na ndị mụrụ ha kedu ka a ga-akụdike ka a agha mgbe ha chọọ ka ọrụ ma ha obi dị ha mmasị na obodo a ga otu ha ga-enoru ala Igbo agụọla ha ngwa ọgụ ihe a ga-eme obi adị ha mma ọrụ hmm. ma nwere ike adịghị agwọchi nte na agha esi ọta akị ọ na-ata mkpume ọta akị ọ na-ata mkpume ebe kwado ọgba bọọlụ ọ na-agba akpa n'owe ọgba bọọlụ ọ na-agba akpa ntu ọta ga-ata mkpume Asị m onye aka obi ga-ebu ozu enyi Esi m onye aka obi ga-ebu ozu enyi Onye aka obi hụrụ aka obi na-agba ọsọ Aka obi hụrụ aka obi na-agba ọsọ Ndị obodo ajụwa ya ma ị ga-agba nke Obodo ajụwa ya ma mana ofu ife ofu ife maka agụba <laughs> ọbarazi ụlọ ịgụba ofu ife na-ewute m bụ na ndị Igbo ebekataghị akwa ọ dịka ife a na-azọ abụ ọchịchị Naijiria ọ bụrụ ọchịchị Naijiria otego nyi ọbara ndị be anyị biko sikirenụ na ike na onye Igbo achịrịrị Naijiria pụta nna ya ụkwa a na-azọ mkpụrụ adịrị ya lọta ife ọkammụta tc ifemesịa chieke ifemesịa gwara anyị ọ sị na ezi dị na Naijiria kama na ụkwụ agarịa ezi dị ya ya na ebe anya na-asị oke na nsogbu adrọ na ike na onye Igbo chiba edozie Naijiria ị na-edozi Naijiria ndị ugwu ofu onye n'ime ha kọwalụ anyị sị na fanwa na-achị Naijiria fo ụwa ta ụwa kamgbe Naijiria ji bụrụ mba n'ọlụ onwe ya kama na ịbịa ụgani na ịta afụfụ adị na befa ife ị ga-ajụ onwe gị ego niile fa na-ewelụ na ọwụwa anyanwụ na mmanụ wega n'ugwu kedu ife eji eme kedu ife mee na ụmụaka na eje akwụkwọ kedu ife mee na enwere ezigbo ụlọọgwụ kedu ife mee na fa zụpụtara dọkịta ilue ugwu awụsa nọ Pakistan na ndị India bụ ndị Muslim ka ha na-akpọta ma fa ama mkpọrụ ndị be anyị ka ha na ofu obodo wee tiva n'ọlụ gọọmenti be ha maka na eduva si eche uche na etu anyị si eche uche adabarọ ọbara ụlọ mmiri na mmanụ ara ejekọ so ibe dị mkpa kịta bụ anyị wee ịghọta na ọbụrụzi ịkpa nkata etu anyị ga-esi wee dina maka na anyị na-afọ ejego nta ma sị na ụkwụ anyị ụkwụ ele ọ bụrụ nke ijemekwa nta ọzọ ido na uche ha agbanwego mba sinụ na prezidensi pụta ife naijiria ga-adị naijiria mma bụ onye na nke onye na nke hmm? maka na ọ na-adị mma oge ụfọdụ onye pụta ọ na-enegala ibi ya anya maka na ọ ka mgbe anyị nafa ga-eji nọkata kwekọrịta uche fa ji bịa bụ ndị Fulani wee bịa Naijiria dị iche na uche ndị bibu na Naijiria tupu ụfa abịa fanwa bịalụ mkposa ọ bịalụ mwekọ fanwa adịghị eme ka ndị chọọ idozi obodo maka onye na-achọ idozi obodo bụ odozi obodo ka ọ dịrị ya mma etu ndị Igbo si asị ọbịa bụ onye abịagbuni ya ịghọtago na ife dị mkpa bụ ndị Igbo ịtụ alụ maka na mgbe ndị ọcha bịa anyị zọfịara ụkwụ ọtụtụ ndị nze na ọzọ be anyị si na fa na ndị ọcha ma mmekọ kama wee ghịralụ ndị anyị si ka ha na ndị ọcha ji emekọba bụ ndị agha tụrụ ndị agha kpọrọ mmadụ ndị enwenyetere isi n'ọchịchị ka wee lue wee chibanụ ka waran chief oifebụ oife anyị nọ ya kịta na kịta azị uche na-akọ ka anyị ga-ejiga ife Igbo kwesịrị ịdị na-akpa nkata ya bụ etu e ga-esi bụrụ n'ụdị onye na nke onye na nke onye kwe ya na ibi emekọ ya bụ idegharị akwụkwọ eji wee kpụkọba ya bụ obodo akpọrọ Naijiria dee ya n'ụdị e ga-esi ya na onye ọbụla chọọ ịnọlụ nke ọnọlụ nke iwu abụrụkwanụ na ịnọ nke bụ ike alụ okotoko mba eh, ka ebe a na akpịa ya mbarị na-asị na onye ama mbata ọ anyị na kamerun na-agụkọwa ọkụ mana kịta ma mfefa na ndị a ọkwọ ndị be anyị na-eje ihe na-ana mba na mba ga na-emekọ kama na onye ọbụla azọba isi onwe eh, mana onye sikwa na igbo prezidenti ka a na-eme onwere onye fụ ga-abụ onye igbo chia naijiria onwere ife ọ ga dị iche ife ga na-ebe ga na-ebe eh, ndị ugwu pati egodu ufa ga na-ebe riri na na ala n'ọnụ mgbe abụna mgbe fa chụọ onye ọbụla ghọtakwa nnọọva ji egbe ọva ji mgbọ ife niile gbasalụ ife obodo ji eke ike papanyere ya n'abụ maazị Njọfa na-eme tụka tụka tụka maka na fanwa na onwe fa em egosigo na fa na maka na Obasanjọ kọsikwa akụkọ niile ọkọ paso na ndị dunala Igbo danju ma kọsịa akụkọ niile ọ na-akọ ibe na-emebefa o so na ndị ekwetarọ n'ife anyị kwuru gboo ife anyị kwuru bụ na ndị a onye ọbụla na ndị a bụrọ mba afa bụ ajọ obi wee bịa ọtụtụ ndị nọ na middle belt ee bụ ọ na-adịfa ka ndị Igbo si na ha na na ọ dịzị ka ọnụdị na ha bụrụ mmadụ mana pawa na onwe ga-aghọta na ha faduana gụnyere fana nọt na ha nọt ife eji kpọọ fa n'ọnụ ọgụ bụ ka ọ wee bụrụ sọ ndị e enwe enwe maka na fancha na-elo n'ike na okike niile fa na Naịjirịa nọndụ Fulani na-azụtara ha mana ọ bụrụ na fa gee ntị dịka mmadụ dịka takafa ndị fana ndị Fulani melụ ta achọpụta <laughs> na na fa nwere ọkwọnụ ndị enyi ị ga-ajụ ife niile ife melụ mmadụ dịka Mamman Vasa maọbụ ife melụ ọtụtụ ndụ bụ ndụ desala <laughs> si n'ugwu na ya bụ okirikiri befa ndị lantan wee nụọ ọgụ Biafra wee marụ na <laughs> n'ọkwọ na ndị fanafa mere ife abụrụ ndị ezigbo mmadụ a na-ada ekwu ka nkọtọ ndị Fulani ndị Fulani a na-ama ama enwere m nsọpụrụ n'ebe fanọ nsọpụrụ nwere n'ebe fa bụ na ha mụ ifefa chọ ana gbanwe na onwe fa na-edo edo gbaa ọtụtụ n'ime anyị ga-apụta na-agbaki odonọnwe ife nọ onye ọbụla ga-agbachighata azụ onwe enwe ka eji alacha ọkụfe dị ọkụ kaira e nọ ha jide ma abụja ha nwe na azụ prezidenti jide nọlụ ọ bụ nwere nke a ga-aba echi onye Igbo bụrụ prezidenti ọ napụta ndị mmadụ oil blọk nye ndị Igbo asị na ndị Igbo abịakwa ọzọ iwe ife ọbụla anyị kpara aka a ga-afụ onye etu esi kọkwa ya ọnụ ya so ọ ka mma na anyị ji edozi ebe anyị nyelu ndị ọzọ aka ndị a na-akpagbu akpagbu onye ọbụla bụ ka ike kwuo ibie ka anyị nọ lụrụ onwe anyị nwa mmiri tọgbu iko tupu aga aga n'iru achọrọ m ịgwa ndị na-ege anyị ntị na ihe anyị na-akpa maka ya bụ nkata akpalụ maka 51 years arụ iri ise na otu gara aga after the war ya bụ ọgụ Naijiria na Biafra isi ewuru never again ya ọzọ emere mana nke ọ bụ na ị na-anya n'oge anyị ọ dịka ọ na-achụ anyị ọsọ maka akpara ihe na-atọ ụtọ oge a na-agbasa ọsọ ife m ji ekwu etu awụ na nkata a nkọ ife a ga-ekwucha tata kwubie ya ọ ga-adị dịkwa m ka o nwere ike izu ụka na-abịa anyị gaa n'iru kwuo maka ife a ga-ekwu ka nkụ o nwere ife anyị kpawere aka anyị etinyewere aka ndị mmadụ nọ na Nnamdị kano bịalụrụ ya ama m na ndị na-ege ntị ịnụ kedu ife a si n'okwu tupu ịnụ ya n'ọnụ anyị doo jee na YouTube chọọ onye awụ 51 years after the war never again jiri aka gị nene ya ka ọ ghara ịwụ sọsọ ihe anyị gwara gị ka ị ghara ịwụ ndị na-agba ịghọ ọnụ mmiri n'ọnụ anyị na-akpazi ya i wee nwee ike ịgwa ya ife gị nwechere ndị na-egenekwana anyị anya na-ege anyị ntị na Fesbuk, adị m enene ịma na o nwere ihe unu na onwe unu nwere ike fụnụ ya ndị fụgoro ya ma ọ bụ ajụjụ unu nwere ma ọ bụ ife unu ga-etinye na nkata anyị na-akpa mana ịga n'iru maka na o nwere e, mmasị ihe gbasatara Nnamdị Kanụ na ihe okwu dị ezigbo mkpa maka o nwelụ ndị dịka m nwere etu anyị si ada afụba nwanne anyị nwoke ahụ oge ụfọdụ ọ dịka nwere ụzọ ọzọ anyị nwache ka mma mana ọ bụrụ na ị gee ya ntị oge ụfọdụ maka ndị ndị agụ ha agụ ma ndị atụ ha atụ wee gbaa ịfụ na ị kwesịrị ịgba breeki oge ụfọdụ gee ntị nụ ifenyawu nwa amadi na-ekwu ma arapụ nke ahụ aka nke achọrọ m ije na nke nwanne anyị nwoke Mbazurike Amaechi kọwala onwe ya ka onye nọ mgbe emelụ the First Republic ya mgbe a ọkwa independence wee tinyewe n'ọkwa na ya na administration nke mbụ na enwere ike ịkọwa ife melụ tupu agha kọwaa ife melụ n'agha kọwaa ife melụ na ngwụcha ife o ji dị mkpa na okwule etu ahụ bụ na ị na-anya dịka nwaobosi akpọrọ afịa ọ Peter Obi na-ekwu okwu gwara anyị na nwaobosi nọ na ha akwụ ya ya na ndị ya aka akụkọ anọ mgbe o melụ nọ ka ife na-eme na ha agwụ ya mba zuru ike ama echi akata n'ahụ chukwu dewekwuo ya ndụ pat utomi na-akọwa na-agwalụ ọbasanjọ ka ọ bịa n'ọnụ onweghị ike bịa dịka maazị odelgasi kwu ndị aka ndị kwesịrị ịnọ n'ụdị nkata dịka Gowon dịka Babangida dịka Buhari na onwe na ọ na arụ ya n'ọdịmma na ndị ọzọ nọgasị ka emelụ ma ndị si ọwụwa anyanwụ ma ọdịda anyanwụ ma ikpere mmiri ma ugwu awụsa DJ Danjuma Danjuma mechaa bebe akwa na ife egbu ha mana ka ikwutere okwu Danjuma tupu hapụ ya bụ okwu tinye ya n'aka mmụta ihe jirika onye si middle belt kwuru okwu nwaanyị kwuru si, na ya na-ekwu ka nne na nna na ife eji ekwu ka nne na nna nwụ maka na ife ya na-ekwu maka nne na ife eji ekwu maka nne na ya na-eche maka ụmụ ya mụrụ ndị enweghị aka ọrụ ndị jere akwụkwọ mana ọrụ adịrọ ndị enwere ike ije akwụkwọ maka na ego adịghọ onye ọzọ kwuo na ife gbasatara ije akwụkwọ ahụ ma ọ bụrụ na ya jee mahadum n'anya achọ ịbanye mahadum dịka onye si n'ụzọ ọwụwa anyanwụ nwee haimak ma asị asịa na ọ bata maka na kọtọf nke nyanwa bụ 220 onye si ugwu kọtọf ya wụrụ 60 ọ sị ka ezi ka ọ ya esigbo ofu Naijiria mana nwaanyị na-ekwukwa onye onye ọzọ ndị kwukwara ka onye ka ọnwa enu kwukwa na iluo na amụọ gị na Legọs ibiri na Legọs too na Legọs jezie n'ife gbasatalụ gọọmenti iweta akwụkwọ maọbụ iweta ife maọbụ ịzọ ọchịchị asịwụ nwoke na ịwụrụ e indijin n'ime Naijiria ha sịkwa wud nwee ndị kọwalụ si mba zuru ike amechi um, the boy is good kwukwara na mgbe mgbe anụchala ọgụ na Enugwu. kpọpụtara onye ugwu ọwụrụ meyọ enugwu igosi na ndị Igbo kwuru na mhm. ka wụrụ onye ọzọ kwukwa na nwere n'ugwu Awụsa Kaduna Shehu Sani na o nwere onye Igbo zọba ọchịchị na Kaduna amam na ministri position nwetakwa atụeli ya ọwụrụ so nya ife ọ na-akọwa ahụ na Naijiria nwekwa na ike ịdọ mma na ọ bụrụ na anyị dozie ya na onye ọbụla nwere ike ịṅụrụ mmiri tọwa iko ebe obi mana na tata ife ka njọ ọgwụ na ụdị ife aha emezi maka na itogolo onye onye onye nọ ka moderator na-ekwu na-amụrụ ya na nne na nna ya si ụzọ middle belt nye nwatoo na ya ondo mana ya echechekwazie itinye okwu n'ife gbasatara ebe ahụ achụọ ya ọkpa elu ana na ọwụrụ ndị ji ya nara ebe nne na nna ya si nyanwa ha ụkwụ mana na ya e ejelu London gụọ akwụkwọ ebe ahụ na ozugbo enyere ya ife eji anọ n'obodo na ndị London kpọọ ya etinye ya ebe a si ya na ọ chọrọ ọrụ ebe yi na ọ chọrọ nke o nwere onye na-ajụ ya na ozi ndị Juu na-agbanyeghị na ya e ụzọ obodo ọzọ ya kọntinent ọzọ na-ekwube etu ahụ ọ bụrụzie ọ na anyị si na anyị ga otu kedu ihe anyị ji na-akpa iche iche ndị mgbagọ na nkata nchọrọ anyị gara akpa maka ife nkata gosi m na Igbo na-asụ n'onu n'onu anyị gbuo ụkpara ọbụla otu mana na ndị ọzọ etu aha anyị si na-eme ka ndị Igbo nwee e, amamihe ndị Igbo na echiche ndị Igbo na ndị ọzọ nwekwara etu anya ka ụdị nkata ji dị mma ka ị mara ihe ndị ọzọ na-eche maka gị ha nwa amalụkwa ife ibu n'obi maka ha kedu ka ndị Igbo si eche echiche na onwe ha kedu nkata anyị na-akpa n'onwe anyị iji kwado anyị isi na-ekwe ụdị mmadụ anyị bụ na ụdị ihe anyị ga-ebuzi wepụbụ ilo n'ife m kwuru ka nkụ ọkammụta ihe jika doo gaba n'iru ndewo nwanne m ihe na-ewutakwa m maka ị na-achọ ka ihe dị mma gị were obiọma na obi ọcha bịa ndị ụmụnne anyị na ụmụnne anyị nọ n'obodo ahụ enweghị obi ọcha mere obi umeala maka gị na mmadụ ị gaghị akụ mmadụ ihe ị gaghị asị ya ebela akwa gaa akụ mmadụ ihe gaa si ebere akwa kama a na-ekwuru ihe a o nwere ndị ụfọdụ ndị na-ekwu na-ajụsi ọ bụrụ ma e were ọnọdụ ndị Igbo were ya makwa ndị Yoruba obi ọ ha mma ka iwere ya nye ndị Hausa obi ọ kedu ndị ga ka ha wụrụ nnọọ ka e mee ha ihe e mere ndị Igbo ka obi ka ha obi na-adị ha mma ka ha chi mba nsogbu adị ọ dịka ihe na-eme n'obodo ndị ọcha ndị ndị agbara n'ohu kwuo okwu asị ha get over it get over it move on olee etu ị ga-asị mmadụ get over a period when onwebedi ikwubedila ihe mere ha ikwedabedi na o nwere ihe mere ha maka na igbo siri ike igbo ihe a nwere nwere ahịhịa na-agba ichida ndị bekee na-agba ya hama, grass ebe ọla ịdọgharịa ya obido na-eme mana ala ike bụ owu maka na ha gbasiri ike macha nne m nne m na nwaanyị ikewa afụfụ maka ndị Igbo na-ada afụ na-eme ihe na adọlị na-eme ihe a ihe eme nwede ama ahụhụ niile ha na-ata iji iji iji mụ onwe ha ka ha wụrụ mmadụ ọwụzie ndị nọ a na-ewere na-enye ha obi adị ha mma si ndị Igbo unu hapụkwa na-ekwuzi o nwere nwatakịrị nwa nwa agbọrọba nwaanyị kweta n'igbochi na ha na-ala ha laa chi ha laa na agachachi mana iwu imefughị Igbo mere ịhụfughị Igbo hụrụ ka na-ekwu ndị Igbo chi mbe ndị Igbo chi na ha na-ala ha chi ha laa kwuo ya ma enu ha hmm. chọrọ ịla ala ọrụ ma chọọ ka ha laa ị ga ekwekwanụ ga-adị ndụ akwaghị naghachi ndụ ha ga mmadụ ga-anwụ mmadụ mgbe ị ga-ama etu esi ere spare part mgbe na-eme ka amụta nke amụrịrị so what ọna spare part ka ndị Igbo na-ere ha anaghị eme ogbunigwe ha na-eme rọket ị na-ahụ ịnọsin motos ị na-ahụ kedu ihe ndị Igbo egaghị eme ọwụ naanị ree spare part ka dịghọ ya wụrụ na obi ha omenala ndị Igbo chọrọ ọganihu omenala ndị Igbo chọrọ ọganihu n'obi ọma n'obi udo ihe ihe m ji na ụjọ na-atụ m ebe ndị Igbo na ụna ndị Igbo anyị nwe ala mmadụ niile wee eze ala mmadụ niile wee eze ama niile chọrọ iwe eze na ndụga ahụ egbu gị egbu iji wee eze ọwụ ọnọdụ ọjọọ na Naijiria ka Igbo na-ajụ Igbo Igbo anaghị gosi a na-enwe mgbalị na-ele nle iji dị ka ibe mm-hmm. ọbịa ha na-achọ ụya ụya ohi na-eme ndị Igbo bịa were ọnọdụ ọjọọ tiile ha na-akọzi ha akụkọ ọjọọ ihe niile a mụtara ihe ọjọọ nile ndị Igbo mụtara ha mụtara na mba ọzọ otokoto ihe niile a na-eme Igbo chọọ ka ha mehazie obodo ndị isi echi abịa mesachia ya ọfọ n'oge ala ihe niile a na-achọ ka anyị ka anyị ka anyị kpọkọta onwe anyị ọnụ ndị a na-amụsara anyị na-eme ka ihe ghara ịga aga maazị kana keke um, si na na ndị Igbo chọrọ mgbalị ka anyị na-eme kpọta Igbo chọkwara udo na ọganihu nke mmadụ niile mana ndidi anyị eriri ndidi anyị na ha ọ na-adịba nkenke because ihe ọjọọ anaghị anọ forever ike ike ọnọdụ ọjọọ na obodo Naijiria agwụla ndị Igbo ma o kwere ha ghọta bekọta ah, mmadụ anaghị anọ n'otu ebe na-ekiri mmanwụ na ndị Igbo na-ekwu ị ga-aga ime nke ọdaba ahụ gị nke ọzọ ime nke ọzọ ime nke ọzọ gị ị nọ na-eme otu ihe Chijiecha bụ otu ihe ọ naghị aga aga gịsi ha nọrọ igbe ha ọwụ ha agwa ndị Igbo Igbo na-achọ ka ihe na-aga n'ihu na-aga n'ihu na-agba mgbalị a na-aga n'ihu kemgbe e oge afọ abụọ na iri na ụma gara anọkwa na-aga ma na-agụkwa klas 1A klas 1A klas 1A anaghị eme advance mhm. mba niile a na-aga n'ihu ma Ghana ma ọ Pakistan ma India ma ọ Malaysia ma ọ Korea ndị a ndị ha na Igbo kwuru bido ọsọ in the 60s mba ndị agafeela agafe ebe niile eji na na-ekwu na-aga azụ ha nye chitechachi nnama ike agwụgo ndị Igbo ọ ma ha chọrọ ka obodo dị mma chi ogene ma ha hapụ Igbo ka Igbo nọrọ eto ọkpara si dowe anyị ka anyị nwee ike leboro onwe anyị anya ma ọwụ agwa ma ọwụ omenala ma ọmọrala anyị nwere omenala anyị eji ele onye na-ezu oshi dowe ya somewhere were ọganihu dowe kpọta ihe a bịa mmụsa ihe niile anyị amakwa nke oke ajọwa ọchịchị anya ma onye eziokwu adịghịkwa igbo fụtakwuo eziokwu chi were ha egbuo Obasanjo e kwuru ya na igbo achọghị ụwa ọjọọ na mere ha achọghị ime Buhari na Buhari onye ụwa ọjọọ Okay, the, the, a country where ya ghọọ the, the, the poorest country on earth ọ naghị ewute ọ gaghị ekwu okwu ọ gaghị ahụ ọnụ na ama m ọ dị ndụ ma nwụọ na olee ụdịrị ọchị ndị ọchịchị dị nke ha ọgwụ kapasichi ya ịta ka ha chọrọ ha achọghị ike ile n'anya nwoke si na onye Igbo zọrọ ọchịchị n'ugwu Hausa 1979 onye Igbo kịta gbazie mbọ chọgodu ka ya rụọ unu n'obodo afọ etitue ya ya ọkwa fana etili eh, ụlọ akụ ndị Igbo niile gbue ndị Igbo n'ugwu Hausa nwere onye Igbo ga-anọkọta kịta jewere akwụkwọ si na ya na-azọ ndọrọndọrọ ọchịchị n'ugwu Hausa um, ka ka oge anyị na achọpụ a m na-achọ ka maazị ọbasi tinye ọnụ ma maazị ọbasi o nwere ihe ụfọdụ m chọrọ ka ịnụ tupu itinye ya ọnụ Chigozie Nwanjọkụ na Nifodel na Facebook na-asị n'ụlọ ụlọ iri na abụọ nyawo nya ịdọsi ike strọgụl na Naijiria mana ife a na-etinye na ya ụmụazị Igbo ka eji achụnyaba anyị <laughs> na o nwere ife ọzọ afọ ụdịnya onwe nwere ife dị mma bụ ndị Igbo ije chịkọba onwe ha kwakọta n'onwe ha hapụ ife niile gbasara nke amụtara mana obodo oyibo mana na nya ihe ọ na-ekwu na echiche Igbo na amamife Igbo ka nkụ Peter Okeke na-asị na nsogbu anyị bụ ndị na-achị m na ndị na-achị anyị bụ ndị nwere akụ ha tinye n'ugwu Hausa maazị Nwanjọkụ na-ekwukwa na ndị ọzọ nọ na nya ndị osi mba ọzọ nọ na Naịjirịa fụrụ ndị Igbo n'anya karịa ndị anyị na ha na-eme n'ife a niile ndị a na-ekwu ama m na onye ọbụla na-ekwu ka amịna um, uche bụ onye lụọ ọnyalụ lụ nke ya kedu ihe gị onwe gị na-ekwu mba <laughs> mụnwa so na-agụkwụ ihe ndị mmadụ na-ede and uh, ndị na-atụnye ọnụ n'okwu a ekelele m unu niile n'ihi na ikorowu ebe a na-abịa akpa nkata anyị achọghụ ka ọ wụrụ nọ naanị anyị enweghị onye wu ọkachamara ebe a ele onye weta ibe ya eweta amara otu e ga-eji ite ofe a ka ọ tọrọ mhm. onye ọbụla ụtọ ihe e, maazị Nwanjọkụ kwuru tọrọ m ụtọ karịchaa awụ ka anyị na-ele ndị mba ọzọ otu ha si ele ụdị obi ha nwere ebe ndị Igbo nọ anyị tụlekwa obi anyị nwawo ndị Igbo nwere ebe ụmụnne anyị bụkwa ndị Igbo nọ eche m ọ ihe anyị ga-akpa n'izu ụka na-abịa abịa mhm. n'ihi na ile anya e, ama m na ọtụtụ n'ime ụnụ ga-aga ndị na-ahụbeghị ga-ejichi ike gaa lelee na YouTube nkata ọ ndị nzukọ ụmụnna kpọrọ nzukọ ahụ kpọkọtawa ndị mmadụ jichi na ike o tere aka ile ị nwere ike ilebiri gị ilebiri ma ihe o ji dị mkpa wụ na ile anya otu esi dewe ọnụ na-ekwu ụfọdụ ụfọdụ ụka na-aka nga ahụ ị ga-achọpụta otu obi ndị mmadụ nọ otu ihe dị mkpa n'ihe a niile ọkwa maazị odeluga kwurie na ile anya ndị mba ndị mba ọzọ nọ na-aga na-aga na-aga ha nwere uche ebe ha na-aga anyị nwawu ndị Igbo ụfọdụ dọbirichi ebe a ụfọdụ adọbirichi ebe a ụfọdụ adọbirichi ebe a eziokwu na anyị awụghị zombi mmadụ niile agaghị azọ zọwa otu nga otu kama enwere ihe wụ na obodo ma ebe ha chọrọ ịnọ ọ dị mkpa na ka a na-akpa ihe ndị mba ọzọ anyị niile nwe Naijiria nọ uche ha nwere nga anyị nọ na anyị ga na-atụle anyị nwa na onwe anyị elee uche anyị nwere ebe ụmụnne anyị ndị Igbo nọ maka ile ajụjụ ajụ oke eh, eh, eh, Alhaji Altine ochile nga ochi n'ugwu Awụsa bịa wuru meyọ n'Enugwu onye Anambra o nwere ike ịwụ meyọ n'Enugwu taa mhm. onye Abịa elenenu e nwere na onye Imo nwaanyị onye Imo nọ n'ọkwa n'Abịa akwatakwanyere ihe ọ fọrọ ma ya esi gbuo nwaanyị gịnị ewughị ndị ji anyị niile nkwa ndị Igbo so n'uche m ọ ihe ga-ewepụtara otu ụbọchị ka akpa ya kpa ya kpatuo ya akpatuo n'ihi na e, e, e, ihe anyị nọwa ikwupụta njọ maka mgbe ikwupụtara njọ gị amarazi ime confession <laughs> amarazie penalt e ga-enyelu gị Mazị ka m nye gị ọkpụrụkpụ okwu ndị a ga-echebere okwu ma anyị na-abịa nna anyị ukwu Achebe nwere akwụkwọ odere dere n'odere ọ sị na na mmegbu na-akpata iri onwe mm-hmm. na mmegbu kpatara iri onwe ka anyị chebara echiche mmegbu kpatara iri onwe iri onwe maazị odeluga gasịrị kụzie nke ikpeazụ ka anyị wee mechie no ife mee bụ na ife a ga-akpa akpa erika kama na onye ọbụla gba mbọ ka ọ jụọ onwe ezigbo ajụjụ anyị wee nwee ike a na-akpa nkata ka ọ ghara ịbụ ife anyị akpa n'ike asị n'ike na iwe na-ewe ma ọ bụ n'ike na isi ajụrụ oyi ka anyị ghara ịzọfie ụkwụ n'oge dịka oge a anyị zọfiela ụkwụ mgbe ndị briten bịa zọpịa ụkwụ mgbe a na-ekwu okwu nke indipendensị Naijiria zọpịa ụkwụ mgbe fabubere anyị n'ugwu na ọtụtụ ofe etu anyị si wee kpaa agwa kịta ka a ghara ịzọfizi ụkwụ maka na um, a sị onye mara asụ ọsụa n'ikwe onye amaghị asụ ọsụa n'anị Igbo sụanụ n'ikwe mma ejizi afa ndị mụ na ha nọ n'okwu tata bụ maazị Ejike Ọbasi ọkammụta Chieke ka maazị Kanayo Delga mụ onwe m bụ oke ụkọchukwu chetara ndị na-ege anyị ntị ihe anyị kpara maka ya taata bụ ụka ndị nzukọ ụmụnna kpọkọrọ eh, nye ndị Naijiria niile ndị bi na mba Naijiria nyere ndị Igbo ndị ụmụnne ndị Igbo ndị nọ na ofesi mmiri ndị ọdịda anyanwụ ya ndị Yoruba ndị Middle Belt na ndị ugwu ọtụtụ ndị a maara aha anyị ga akpa nkata gaa n'iru n'izu na-abịanụ anyị tinyekwara ya bụ ihe onyinyo emere na fesbuk anyị ya na ebe anyị na-akpa nkata anyị n'anya n'okpuru ebe kọmentị ị ga-afụ ya bụ ihe onyinyo dị na yutubu anyị ya maka ndị ga-achọ inene ya o toro egologo bụ eziokwu mana ọ dị mma ige ana m eji ekenekwa ndị nzukọ ụmụnna n'ịkpọkọ nkata ha ọ bụrụ na unu cheta ọ ndị nzukọ ụmụnna mere nke a na-akpọ handshake across the Niger mekwa nke ha na nke ndị Igbo na ndị Hausa na ndị ọzọ kpara nke a arọ nke ịbụọ ha na-akpa nkata o nwekwara ndị enyi ha ndị nyere ha aka ihe anyị ji atụ ya bụ kedu ihe ndị Igbo ga-amụta na nkata kedu ihe nkata ji baa uru ma ọ ị na-akpaso nkata dịka ndị ndị okorobịa na ndị agbọghọbịa n'ikwu o nwere ihe anyị kwesịrị ime ihe omume si ya ọha ncha ka anyị ga-atụnye n'izu ụka na izu ndị ọzọ na-abịa anyị na-ekenekwa ndị na-ege anyị na ndị na-etinye okwu na Fesbuk dịka Nwaada Vivian na ndị ọzọ gasị ndị anyị agụrụ ihu unu del anyị na-asị ka onye nwe anyị nọnyere ụlọ anyị ga-afụkwa ụlọ n'izu na-abịanụ ụbọchị nta ka anyị chọọ n'Owere chetanụ ihe ọkammụta Achebe sịrị na mmegbu kpatara iri onwe mana dịka oke nwe atụ na-ekwu mgbe onye ji nwere onwe mgbe onye ji ghọta ụbọchị ọzọwa ife enyelu ya anyị ejizi m afọ ndị mụ na ha nọ wee na-asị ụbọchị nta